AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie eji m obi ụtọ na-anabata gị na ohere ọma nke anyị nwere n'ụbọchị taa izukọ ịtụgharị uche na ihe ndị ha ndị na-emekọta anyị ma ana m ekele Chineke onye kerela igwe n'ụwa onye bi n'elu igwe onye na-ahụzụ ihe niile nke na-eme n'ụwa n'ụbọchị taa ana m arara ndụ anyị niile na-enyefe n'aka nsọ ya na-arịọ amara nke Chineke n'isi gị na n'isi anyị niile n'ụbọchị taa isiokwu nke anyị chọrọ ileba anya bụ nke na-asị ọ bụrụ na ọnọdụ anyị agbanweghị rue ọnwa isii taa ọ bụrụ na ọnọdụ anyị agbanweghị rue ọnwa isii taa gịnị ga-abụ ọnọdụ ụwa nke a ezi enyi m gịnị ga-abụ ọnọdụ ụwa nke a ma ọ bụrụ na ọnọdụ anyị agbanweghị ruo ọnwa isii taa biko nke a bụ ajụjụ apụghị m ịsa ajụjụ a naanị m gịnị ga-abụ ọnọdụ anyị ma ọ bụrụ na ọnọdụ anyị agbanweghị rue ọnwa isii taa gịnị ga-abụ ọnọdụ ụwa nke a ile anya gị onye mụ na ya na-atụgharị uche ị ga-aghọta ihe kpaliri isiokwu a ọ dịghị ihe ọzọ kpaliri isiokwu a na-abụ ọnọdụ nke anyị nọ n'ime ya n'ụbọchị taa ọnọdụ nke mmadụ ga-anọ ọ dịkwaghị ihe dị ka ntụsa ahụ ọnọdụ nke mmadụ ga-anọ ụjọ eju ya obi ọnọdụ nke mmadụ ga-anọ o olileanya ọnọdụ nke mmadụ ga-anọ ọ pụghị ịtụ atụmatụ n'ihi na ọ maghị ihe ga-eme na nkeji ole na ole dị n'iru ọ bụ ya kpatara m ji na-ajụ anyị ajụjụ a nke sị ọ bụrụ na ọnọdụ anyị agbanweghị rue n'ọnwa isii taa gịnị ga-abụ ọnọdụ ụwa ile anya gị ahụ na obodo niile ahụ na ihe dị iche n'ụwa niile enwee na mgbanwe n'ụzọ anyị si na-ebi ndụ ọ dịghị mpaghara nke ụwa ị ga-aga ugbu a gaa n'ụzụ ana m ekwu okwu ụzụ gịnị bụ ụzụ nke a na-anụ ma ịba n'obodo anyị dị iche iche ọ bụ ụzụ nke mmadụ na-akpata ị maara tutu ugbu a ọ na-abụ chi bohaala ụtụtụ ngwa ngwa mmadụ jisiri ike saa ahụ chọọ ihe ọ ga-eri o tipụla ọ chụrụla nke a gawa ebe a ọ chụrụla nke ọzọ gawa ebe ọzọ ụmụ akwụkwọ a na-adọlị ka ha gaa ụlọ akwụkwọ ndị ọrụ a na-adọlị ka ha gaa ọrụ ndị ahịa na-adọlị ka emee ngwa ngwa ga kpọpe ụlọ ahịa ndị ọrụ aka n'ụzọ dị iche iche a na akpọpesi ebe ha nọ na-achọ otu ha ga-esi wee pụ ndụ ndị na-anya ụgbọala amalite ịgba ụgbọala ndị ọgba tum tum ebe niile n'ihi na nke a bụ ụzụ na-eweta ọṅụ onye ọbụla na-achọ otu o si eriju afọ lekọta ndụ anya gboo mkpa dịrị ya Mma. n'oge dị ka nke a ihe ndị a anyị ọka na-ahụ ha na mkpụrụ abalị ole na ole a maọbụ na mkpụrụ izu ole na ole a ọ dịkwa ebe ụzụ dị na mpaghara obodo niile dị iche iche lee anya n'ụbọchị gara aga ala bekee ndị mmadụ na-echu ka mmiri ka emere ka ahụ otu okporo ụzọ na otu obodo nke dịkarịsịrị elu n'obodo Amerịka ọ dịghị otu mkpụrụ mmadụ ọ dịghị otu mkpụrụ ụgbọala na-aga aga ọ dịghị ihe ga-egosi na ọ dị mkpụrụ obi dị ndụ bi na obodo ahụ karịakwa okporo ụzọ ahụ arụchara ya ama okporo ụzọ tọgbọrọ n'efu mmadụ kọ n'ụzọ onye mụ na ya na-atụgharị uche gịnị ka nke a na-eme ka anyị mara ọ bụ na anyị nọ na nsogbu anyị nọ na oke nsogbu amaghị m ụzọ isi na-aghọta ihe na-eme ugbu a ka m kpọkwara akọ na uche anyị laghachi n'ihu omume ndị anyị mere mgbe gara aga a sị m na ọ bụrụ na iji anya eji na-ahụ nje ndị ọzọ nje dịka ọrịa obiri n'aja ọcha nke a kpọrọ ebola na ndị ọzọ dị iche iche gị onye mụ na ya na-atụgharị uche lezie anya ma ọ bụrụ otu isi na-ahụ ya ile anya mgbe obodo ndị a a na-ekwu okwu ya mechisiri ebe niile onye ọbụla baa n'ime ụlọ ị pụghị ịnụ ụzụ dị aṅaa ọ bụ na anya na nkụta nke ụwa niile adapịawo n'ala nkụta nke ụwa agwụla ọ dịkwaghị ihe mmadụ ji n'aka mgbe mbụ ọ na-abụ obodo ọ rawara asị ka a gaa n'ebe okwu na-ada elu gbazite ego na ụlọ akụ nke ụwa niile pụrụ ịgbaziri ego n'aka ndị ọdịnaka ha ilekọta mgbe mba nke nọ n'ahụhụ gbaziri ego a a ga-etinye ọma n'ego ahụ nke ọ ga-abụ tutu ha na-akwụcha ihe dị na ya ha ghọọ ohu nye obodo ndị mepere emepe ndị chere na ha maara ihe ndị chere na ọba akọ ndị chere na izu ha karịrị izu onye ọbụla gaa hụ n'obodo ahụ ndị niile nọ na ya ga-enọ n'ahụhụ mkpụrụ obi Chineke kere ka na-agwụ abịa nọkọtasị gị a n'obodo nke dị otu a wetakwara ihe a sị ka e were nyere ndị a aka nlecha ihe ndị a ya eju m anya gị onye mụ na ya na-atụgharị uche biko ana m achọ ịkpọrọ akọ na uche anyị ma ọ bụrụ na ị ghọtara m iru n'ileba anya na ụdị ihe anyị pụrụ ịbụ ma ọ bụrụ na ọnọdụ anyị agbanweghị ruo ọnwa isii taa biko ka anyị hapụ isiokwu a ebe a echi ka anyị malite mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo nwa Chineke ọma na-ege ntị ohere ọma ka anyị ji na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-arịọ ka ịhụnanya chineke na amara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma ugbu a anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma ọ gawa na bịa agha ugbu a ka ndị na-akpọ isi ala n'ezie ga-akpọ isi ala nne na nna nne nna ndị mmụọ n'eziokwu. ma ọ gawa na bịa agha ugbu a n'ala n'ezie na-akpọ ala na ndị dị otu a n'ihi na ndị dị otu a cho na cho ka ga ha ru ru ndị na-akpọ isi ala nye ya n'ihi ndị dị ọta ka nna nna chọọ ka ha ndị na-akpọ isi ala nye ya Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ

n'ọṅụ ka anyị ji na-ekele ndị Missionaries of Aba na-abụ nke pụrụ iche unu nyere anyị n'ụbọchị taa unu emeela n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya ndewo gị onye igbo na-ege ntị ekele dịrị chineke anyị n'ihi ndụ na ahụike ka o nyere mụ na gị ọ ga-abụrụ na ọ dị ihe na-ezughị oke na arụ anyị jehova onye pụrụ ịkpụgharị mmadụ ga-eme ka ị dị ike amen n'ụbọchị taa anyị nwere isiokwu ke dị mkpa m chọrọ ka mụ na gị abụọ tụlee uche n'ime ya isiokwu abụọ ịmụta ịbụ oru chineke ma ọ bụ ịmụta otu esi abụ oru Chineke ka anyị kpe ekpere ekele niile dịrị gị Jehova n'ihi na ị pụrụ ime ihe niile ikere mmadụ na oyiyi gị chọọ ka mmadụ dị ka gị ya mere gosi anyị duzie anyị mee ka anyị mara ụzọ anyị ga-esi bụrụ oru gị n'aha Jizọs bụ onye amen ịmụta nke esi abụ oru Chineke okwu aha a na-akpọ oru bụ onye na-enweghị onwe ya o nwere ike bụrụ onye egoro n'ọlụ nwere ike bụrụ onye akpọbatara na-abụ na egoro ya ego kama akpọbatara ya n'ụzọ iji nyere ya aka onye ahụ abụrụ ohu na-ejere ezinụlọ ọ batara n'ime ya ozi ma ọ bụ na-ejere onye nabatara ya ozi n'ụzọ iweta onwe onye n'ala ebumnobi ya bụ ka onye ahụ nabatara ya nyere ya aka na ndụ ebumnobi onye ahụ bụkwa ka onye na onye ọ kpọbatara aka ohu agaghị anọ n'ebe ahụ ọ batara ịbụrụ onye enyemaka ma ọ bụ n'ebe ọ bịara ka e nyere ya aka ọ gaghị anọ n'ebe ahụ bụrụ onye ga-aka nke ga-eme enwe ohu enwe ohu enweghị onye nwe ya nke bụ na ohu abụghị onye ga-ekwu ihe ga-eme n'ebe ọ chọtara onwe ya ihe ọbụla onye nwe ohu na-agwa ohu ka ọ ga-eme elere anya na ohu agaghị aka onye nwe ya dịka akwụkwọ Jọn isi iri na atọ amụkwu nke isii na-eme ka anyị mara n'ebe anyị ga-ewekwa n'ihe ọgụgụ n'ihi isiokwu nke mkpọrọ ịmụta otu esi abụ oru Chineke bụ n'akwụkwọ Filipaị isi abụọ amaokwu nke ise ruo na nke asatọ akwụkwọ ndị Filipaị isi abụọ malite na amaokwu nke ise ruo na nke asatọ ọ sị nweenụ uche n'ime onwe unu nke dịkwa n'ime Kraịst Jizọs onye ọ bụ ezi ya na ọ dịrị na ụdị nke Chineke na mbụ ma ọ gụghị ya n'ihe ọ ga-ejidesi ike bụ ịra ka Chineke kama o mere onwe ya ihe efu n'ịnara ụdị nke oru e wee mee ya n'oyiyi nke mmadụ ebe a hụrụ ya ka ọ dị ka mmadụ n'oyiyi ya o wedakwara onwe ya wee bụrụ onye na-aṅa ntị rue ọnwụ bụ ọnwụ nke obe n'ebe ahụ anyị gụrụ na-ekwu na ihe bụ na ọ dị mkpa ka anyị nwee mmụọ nwee obi nke ahụ nke nọ n'ime kraịst jizọs kraịst onye nwe anyị chọrọ ka anyị dị ka jizọs onye wetụrụ onwe ya ala rue n'ogo ka o ji ndụ ya nye ka ọnwa n'ihe anyị ana m ekwu banyere ịmụ ma ọ bụ ịmata otu esi abụ oru chineke nrubeisi jizọs kraịst duru ya rue n'ọnwụ o jighị onwe ya doo n'oge dịka onye ya na chineke ha kama o wetụrụ mmụọ ya ala ohu agaghị aka onye nwe ya dịka m kwuru na mbụ ma n'ihi ọnọdụ anyị nọ n'ụwa taa e nwere ụzọ ohu abụọ nke m chọrọ ịkpọpụta site n'akwụkwọ nsọ nke mbụ nọ n'akwụkwọ ndị Rom isi isii amụkwu nke iri na asaa nke si na enwere ndị ohu nke mmehie ịga na amaokwu nke iri na asatọ n'akwụkwọ ndị Rom isi isii ahụ ọ na-asịkwa na enwere ndị oru nke ezi omume ụzọ abụọ nke mbụ oru nke mmehie nke abụọ oru nke ezi omume na mbụ anyị bụra ohu nke mmehie ma taa na amara onye nwe anyị na n'ike nke nnapụta nke jizọs anyị ga-abụ oru nke ezi omume amen ahụrụ ohu n'ụzọ abụọ dị mkpa nke mbụ bụ dịka onye nwe anyị chineke si hụ ohu nke ọzọ bụ dịka ụwa nsi hụ ohu n'ụzọ chineke si hụ ohu bụ na ohu agaghị anọrọ ọ bụrụ onye edugara ozi onye nwe ya a na-eche ka ọ gachaa lọta kama na ntụziaka nke onye nwe bụ na onye na-edunye ohu ozi ga-akwụrụ n'ihu ohu a na-eso ya n'azụ mgbe kraịst si soo m ọ nara eje a na-eso ya dịka ụwa si hụta nkọwa okwu akpọrọ ohu bụ na nna ukwu onye ohu ga-anọ n'ebe ọ nye ohu ozi ohu aga bịa gwa ya ka o si gaa nke abụghị ebumnobi onye nwe anyị achọrọ m ime ka ị mara na Chineke anyị chọrọ ka anyị gbasoo ya bụrụ ohu nke ya onwe ya ga na-edu nke na anyị ga-amụta ihe n'aka Chineke anyị ọ bụghị na anyị ga-eme ka o anyị sonụ m bụ ohu dịka akwụkwọ nsọ si kọwaa ya jenu bụ dịka nkọwa nke ohu nke ụwa si dị iji maatụ n'ohu nke chineke anyị ahụla ihe akwụkwọ filipaị na-agwa anyị na jizọs kraịst agụghị onwe ya dịka onye dị elu ya na chineke ha kama na o wetụrụ onwe ya ala ọbụna rue n'ọnwụ ọ gbasorola nzọụkwụ nke nna ya ọbụna na ekpere ya tutu ọnwụ ya erue ọ sị ka eme uche gị ọ dịka uche m si dị ohu ga-agbaso ebumnobi onye nwe ya ugbu a ka anyị gaa n'ụlọ onye ọkpụ ụzụ ka anyị nweta ezi ihe nlereanya ụzọ anyị si amụta ịbụ ohu nke Chineke n'akwụkwọ Jeremaya isi iri na asatọ amaokwu nke mbụ ruo na nke isii n'akwụkwọ Jeremaya isi iri na asatọ malite na amaokwu nke mbụ rue na nke isii ọ sị okwu nke ruru Jeremaya ntị site na Jehova sị bilie rịda n'ụlọ ọkpụ ite ọ bụkwa n'ebe ahụ ka m ga-eme ka ịnụ okwu m m wee rịda n'ụlọ ọkpụ ite ma lee ọ na-eje ozi ya n'elu wiil ya abụọ e wee bibie ihe onye ahụ ji ụrọ akpụ n'aka ọkpụ ite ahụ o wee kpụkwa ya ọzọ ihe dị iche dị ka o ziri ezi n'anya ọkpụ ite ahụ ịkpụ ya okwu Jehova wee rue m ntị sị apụghị m ime unu dịka ọkpụ ite a mere unu ụlọ Izrel ọ bụ ihe si n'ọnụ Jehova pụta lee dịka ụrọ si dị n'aka ọkpụ ite a otu a ka unu onwe unu dị n'aka m unu ụlọ Izrel n'ebe ahụ anyị gụrụ ileba anya ị ga-ahụ na onye nwe anyị si Jeremaya lite jee n'ụlọ onye ọkpụ ite ọ dị ihe m ga-egosi gị ka ị na-eru n'ebe ahụ m ga-agwa gị ugwu. na ngwa ngwa akwụkwọ nsọ na-eme ka anyị mara na Jeremaya ma rute n'ebe ahụ zute onye ọkpụ ụzụ ka ọ nọ na-akpụ ụzụ n'igwe ya n'otu ntabi anya ọ na-akpụ ụzụ ahụ na ụzụ a nọ n'aka ya mebie gbasasịa onye ọkpụ ụzụ ekpebie na ya ga-akpụgharị ụzụ a dịka ya si chọọ n'ihi nke a ya emegharịa ya dịka o si chọọ ezi enyi m akwụkwọ nsọ na-eme ka anyị mara na chineke anyị nwere ebumnobi nye anyị dịka ọ dịra n'oge ụmụ Izrel mgbe ha nupụrụ isi mewa ka o ha ha ala na ndọta n'agha dịka anyị lara na ndọta n'agha taa n'ime mmehie chineke anyị nwekwana ebumnobi kpọpụta anyị anyị na-eleba anya ịmụta ụzọ esi abụ ohu nke chineke na ngwa ngwa jeremaya pụtara onye nwe anyị ajụọ ya ọ dị ihe hụrụ n'ebe ahụ ya si ya ee na ihe ahụ na nkọwa chineke asị ọ bụ ya enweghị ike ịkpọ ụmụ dị dịka ya si chọọ na ha na-enupụrụ ya isi na ya pụrụ ibibi ha megharịa ụdị mmadụ ya na-achọ ndị ga-enwe nrube isi n'ebe ọ nọ biko ezi enyi m ka m mee ka ị mara na ụlọ onye ọkpụ ụzụ a bụ nzukọ nke Chineke ọ pụkwara ịbụ ụwa anyị nọ n'ime ya onye nwe anyị na-ezipụ mmụọ nsọ ya ịga ịmata ihe na-eme na nzukọ ịga ịmata ihe na-eme na ụwa anyị nọ n'ime ya taa ebe ụlọ onye ọkpụ ụzụ ka m mara na ọkpụ ahụ bụ chineke anyị dịka aza ya isi iri isii na anọ amaokwu nke asatọ na-ekwu na ọ bụ chineke bụ onye kpụrụ anyị n'ezie ụrọ ahụ eji akpụ ya n'oge ahụ bụ ụra juda ma taa ọ bụ gị onwe gị na mụ onwe m azaya isi iri isii na anọ amokwu nke asatọ ahụ kwa na-akọwa na mụ na gị abụọ bụ ụrọ ahụ eji akpụ ite ana m akọwara gị na chineke jikere ịkpụgharị anyị ma ọ bụ anyị enwe mmasị akwụkwọ nsọ na-emekwa ebe a na-akọwa ihe onye na-akpụ ụzụ na-akpụ ọ na-ekwu na e nwere ụzọ ngwa ọlụ abụọ chineke nwere ike imegharị mmadụ na akwụkwọ ndị rom isi iteghete amokwu nke iri abụọ na otu ọ na-ekwupụta ụzọ ihe eji eje ozi abụọ dịka anyị na-ahụta n'ụlọ onye ọkpụ ụzụ nke mbụ bụ na-enwere ihe ije ozi nke na-eweta ọṅụ nke ọzọ na-eweta obi ọjọọ dịka akwụkwọ nsọ na-eme ka anyị mara akwụkwọ Timoti nke abụọ ndị enyi m ozi ihe agba gbapụtara ihe ka m na-achịkọta ya ime ka ị mara ọ bụrụ na ị chọrọ ka a kpụgharịa gị ị chọrọ ịbụrụ ohu nke Chineke wetuo onwe gị ala nke abụọ ị chọrọ ịbụ ohu Chineke kwee ka onye nwe anyị kpụgharịa gị ka ị na-aga na nzukọ wetu onwe gị ala nabata okwu chineke ka onye nwe anyị kpụgharịa gị ka ị nọ n'ụwa wetu onwe gị ala nabata okwu chineke ka chineke anyị nwegharịa gị n'ụdị ka ọ chọrọ ya dịrị gị na mma ka ị na-ekwe ka e nwegha gị n'aha jizọs bụ onye nwe anyị nwa chineke ọma na-ege ntị ka anyị were ohere ọma kelee onye mgbasa ozi o nwere agụ ụwa onye wetara anyị ozi ọma nke si ịmụta ịbụ ọrụ nke chineke imena na oziọma ọma nke nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike ka ngọzi ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen gị onye gere ege ka udo chineke chịa n'ime ndụ gị amen unu emeela nwa chineke ọma na-ege ntị mara na echi echi anyị ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya na-abịara unu Adventist World Radio ka ozi ya na-abịara unu ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo com at yaho maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo